mati isi nke abụọ ma mgbe a mụrụ Jizọs na Betlehem nke Judia n'ụbọchị herod bụ eze lee ụfọdụ ndị maara ihe ndị sitere n'ọwụwa anyanwụ bịaru Jerusalem sị olee ebe ọ nọ bụ onye a mụrụ ịbụ eze ndị Juu n'ihi na anyị hụrụ kpakpando ya n'ọwụwa anyanwụ anyị wee bịa ịkpọ isi ala nye ya ma mgbe Herọd bụ eze nụrụ obi lọrọ ya mmiri ya na Jerusalem niile o wee mee ka ndị isi nchụaja na ndị ode akwụkwọ niile nke ndị Juu zukọọ o wee jụọ n'ọnụ ha ebe a ga-amụ Kraịst nke ha ha wee sị ya na Betlehem nke Judia n'ihi na otu a ka edeworo ya n'akwụkwọ nsọ site n'aka onye amụma sị gị Betlehem kwa ala Judia ị dịghị nke nta kachasị ya n'etiti ndị isi Juda ma ọlị n'ihi n'etiti gị ka onye isi ga-apụta onye ga-azụ ndị nke m Izrel dịka atụrụ mgbe ahụ herod gbara ha na nzuzo bụ ndị ahụ maara ihe o wee jụta nke ọma n'ọnụ ha oge kpakpando ahụ nke na-apụta ìhè o wee zie ha jee Betlehem sị gaanụ chọpụta nke ọma okwu banyere nwatakịrị ahụ ma mgbe ọbụla unu ga-achọta ya bịa kọrọ m ka mụ onwe m wee jeekwa kpọọ isi ala nye ya mgbe ha nụrụ okwu eze ahụ ha wee gaa ma lee kpakpando ahụ nke ha hụrụ n'ọwụwa anyanwụ ọ na-aga n'iru ha ruo mgbe ọ bịara guzo n'elu ebe nwatakịrị ahụ nọ mgbe ha hụrụ kpakpando ahụ ha wee ṅụrịa oke ọṅụ nke ukwuu ha wee baa n'ime ụlọ hụ nwatakịrị ahụ ya na Meri nne ya ha wee daa n'ala kpọọ isi ala nye ya ha wee kpughee igbe akụ ha chee onyinye n'iru ya ọlaedo na frankincense na ma ebe Chineke doro ha ọdụ na nrọ ka ha ghara ịlaghachi jekwuru herod a wee wezụga onwe ha gaa ala ha site n'ụzọ ọzọ ma mgbe ha wezụgasịrị onwe ha lee mmụọ ozi nke onye nwe anyị were onwe ya gosi Josef na nrọ si nwatakịrị ahụ na nne ya gbalaga n'ijipt nọ n'ebe ahụ ruo mgbe ọbụla m ga-agwa gị n'ihi na herọd gaji ịchọ nwatakịrị ahụ ka ọ laa ya n'iyi o wee bilie kuru nwatakịrị ahụ na nne ya n'abalị wezuga onwe ya gaa ijipt o wee nọ n'ebe ahụ ruo ọnwụ herọd ka okwu onye nwanyị kwuru site n'ọnụ onye mma wee mezuo sị site n'ijipt ka m kpọpụtara nwa m mgbe ahụ herọd mgbe ọ hụrụ na ndị ahụ nke maara ihe mere ihe ọchị ọnụmadị ya n'obi nke ukwuu o wee ziga kpuchasịa ụmụaka ndị ikom niile dị na betlehem na n'oke ala ya niile site na ndị gbara arọ abụọ wee rịda dịka oge ahụ nke ọ chụtara nke ọma n'ọnụ ndị ahụ maara ihe mgbe ahụ ka e mezuru okwu e kwuru site n'ọnụ jeremaya onye amụma si anụrụ olu na rema ịkwa akwa na iru uju ukwu rechel na-akwara ụmụ ya akwa ọ chọghịkwa ka aka sie ya obi n'ihi na ha adịghị ma mgbe herọd nwụsịrị lee mmụọ ozi nke onye nwe anyị were onwe ya gosi josef na nrọ n'ijipt sị bilie kuru nwatakịrị ahụ na nne ya gaa ala izrel n'ihi na ndị na-achọ ndụ nwatakịrị ahụ anwụwo o wee bilie kuru nwatakịrị ahụ na nne ya jee ala Izrel ma mgbe ọ nụrụ na Akelios bụ eze Judia n'ọnọdụ nna ya Herod ọ tụrụ egwu ije ebe ahụ ma ebe Chineke dụrụ ya ọdụ na nrọ o wezụgara onwe ya gaa n'akụkụ Galili wee bịa biri n'obodo a na-akpọ Nazaret ka okwu ekwuru site n'ọnụ ndị amụma wee mezu na a ga-akpọ ya onye Nazaret